ndị kọrent nke mbụ isi nke iteghete enweghị m onwe m abụghị m onye ozi ahụghị m jizọs onye nwanyị anyị unu onwe unu abụghị ọrụ m n'ime onye nwanyị anyị ọ bụrụ na abụghị m onye ozi n'ebe ndị ọzọ nọ ma otu ọ dị abụ m onye ozi n'ebe unu nọ n'ihi na akara nke ọrụ onye ozi nke m ka unu onwe unu bụ n'ime onye nwe anyị ngọpụ m n'iru ndị na-ekpe m ikpe bụ nke a ọ ga-abụ na anyị enweghị ike iri ihe na ịṅụ ihe ọ ga-abụ na anyị enweghị ike ịkụrụ nwunye bụ nwanna nwanyị n'ime kraịst jegharị dịka ndị ozi fọdụrụ na-emekwa ha na ụmụnne onye nwe anyị na kifas ma ọ bụ naanị mụ onwe m na barabas anyị enweghị ike ịghara ịlụ ọlụ olee onye agha na-ewere ego ọlụ nke aka ya lụọ ọlụ onye agha mgbe ọbụla onye na-akụ ubi vaịn na-adịghị erikwa mkpụrụ ya ma ọ bụ onye na-azụ igwe atụrụ na-adịghị erikwa ihe pụtara na mmiri ara igwe atụrụ ahụ ọ ga-abụ na ana m ekwu ihe ndị a dịka mmadụ si ekwu ma ọ bụ iwu Chineke adịghị ekwukwa ihe ndị a n'ihi na edewo ya n'iwu Mozis si ekechila ọnụ ehi mgbe ọ na-azọcha ọka ọ ga-abụ na ehi bụ ihe na-emetụ Chineke n'obi ma ọ bụ ọ na-ekwu ya nnọọ n'ihi anyị onwe anyị ee n'ihi anyị ka e dere ya n'akwụkwọ nsọ n'ihi na onye na-alụ ọlụ ubi kwesịrị ịlụ ọlụ ubi na olileanya onye na-azọcha ọka kwesịrịkwa ịzọcha na olileanya na ọ ga-eketa ọ bụrụ na anyị onwe anyị ghara ihe nke mmụọ nsọ dịka mkpụrụ nye unu ọ bụ ihe ukwu ma ọ bụrụ na anyị onwe anyị ga-ewere ihe nke anụ arụ unu dịka ihe ubi ọ bụrụ na ndị ọzọ eketa ike a n'ebe unu nọ anyị onwe anyị adịghị eketakarị otu ọ dị anyị ejighị ike a narị ihe kama anyị na-anagide ihe niile ka anyị wee ghara igbochi ozi ọma Kraịst n'ụzọ ọ bụla unu amataghị na ndị na-alụ ọlụ n'ụlọ ukwu Chineke na-eri ihe si n'ụlọ ukwu Chineke pụta na ndị na-anọkwa n'iru ebe ịchụ àjà na-eso ebe ịchụ àjà ahụ na-ekekọ ihe ọbụna otu a ka onye nwe anyị kara aka ka ndị na-ekwusa ozi ọma ya si n'ozi ọma ahụ dị ndụ ma mụ onwe m ejighị m ihe ọ bụla n'ihe ndị a nara ihe edeghịkwa ihe ndị a n'akwụkwọ ka e wee mee otu a n'ebe m nọ n'ihi na ọ ka mma ka m nwa karị ka onye ọbụla mee ka ihe ịnya isi m bụrụ ihe efu n'ihi na asị na ana m ezisa ozi ọma enweghị m ihe ịnya isi n'ihi na mkpa na-akpa m n'ihi na ahụhụ dịịrị m asị na ezisaghị ozi ọma n'ihi na asị na emee m ihe a ebe m na-achọ ime ya ewere m ụgwọ ọrụ ma ọ bụrụ na emee m ya mgbe m na-achọghị ime ya ewerewo ntụkwasị obi nye ọchịchị ezinụlọ n'aka m gịnịkwa bụ ụgwọ ọrụ m mgbe m na-ezisa ozi ọma ka m wee mee ka ozi ọma ahụ bụrụ ihe ego na-adịghị n'ime ya ka m ghara ijisu ike nke m ịnara ihe n'ozi ọma ahụ n'ihi na ọ bụ ezie na enwere m onwe m n'ebe mmadụ niile nọ ma emere m onwe m ka m bụrụ oru mmadụ niile ka m wee rite ọtụtụ mmadụ n'uru karị n'ebe ndị juu nọ m wee dị ka onye juu ka m wee rite ndị juu n'uru n'ebe ndị nọ n'okpuru iwu dị m wee dị ka onye nọ n'okpuru iwu ọ bụghị na mụ onwe m nọ n'okpuru iwu ka m wee rite ndị nọ n'okpuru iwu na uru n'ebe ndị na-enweghị iwu nọ m wee dị ka onye na-enweghị iwu ọ bụghị na enweghị m iwu n'ebe Chineke nọ kama anọ m n'okpuru iwu n'ebe Kraịst nọ ka m wee rite ndị na-enweghị iwu n'uru n'ebe ndị na-adịghị ike nọ m ghọrọ onye na-adịghị ike ka m wee rite ndị na-adịghị ike n'uru aghụghọ m ihe niile n'ebe mmadụ niile nọ ka m wee si ụzọ ọbụla zọpụta ụfọdụ ma ana m eme ihe niile n'ihi ozi ọma ka m wee ghọọ onye na-ewekọ ya unu amataghị na ndị na-agba ọsọ n'ebe ọsọ ha niile na-agba ọsọ ma ọ bụ otu onye na-agbata ihe ọsọ na-agba n'otu a ka unu wee gbata mmadụ ọbụla nke na-agbasi mgba ike ịka ibe ya n'egwu unu na-ejidekwa onwe ya n'ihe niile ya mere ndị ahụ na-eme ya ịnata okpu mmeri nke pụrụ ire ure ma ya onwe anyị na-eme ya ịnata okpu mmeri nke na-apụghị ire ure ya mere mụ onwe m na-agba ọsọ otu a dịka onye na-adịghị agba na-eleghị anya ihe otu a ka m na-esu ọkpọ dịka onye na-adịghị apịa ifufe ma ana m etipụta arụmọnya mekwa ya ka ọ bụrụ oru ka mụ onwe m ghara ịghọ onye a jụrụ ajụ n'ụzọ ọ bụla mgbe m kwụsasịrị okwu Chineke nye ndị ọzọ